Luk isi nke asatọ o wee rue mgbe nwa oge gasịrị na ya onwe ya na-agagharị n'obodo na obodo nta dị iche iche na-ekwusa na-ezikwa ozi ọma alaeze Chineke ya na ndị ozi iri na abụọ ahụ na ndị inyom ụfọdụ ndị e merere ka arụ ha dị ike site n'ịchụpụ ndị mmụọ ọjọọ na ịgwọ nrịanrịa Meri nke a kpọrọ Magdalini onye mmụọ ọjọọ asaa siworo n'ime ya pụta na Joana nwunye Kuza onye herod tinyere ihe ya n'aka na Suzana na ọtụtụ ndị ọzọ ndị na-ewepụta ihe ha nwere imezi ha ma mgbe oke igwe mmadụ na-ezukọ mgbe ndị isi n'obodo niile na-abịakwutekwa ya o wee kwuo okwu site n'ilu ọgha mkpụrụ pụrụ ka ọ mkpụrụ ya mgbe ọ na-agha ụfọdụ wee daa n'akụkụ ụzọ ewee zọkwasị ha ụkwụ anụ ufe nke eluigwe wee tụtụrie ha mkpụrụ ọzọ wee daa n'elu oke nkume mgbe ha pụrụ ome ha wee kpọnwụa n'ihi na ha enweghị ala mmiri mkpụrụ ọzọ wee daa n'etiti ogwu ogwu ahụ wee so ha pụe kpagbue ha mkpụrụ ọzọ wee daa n'ezi ala ha wee pụe wee mịa mkpụrụ ọgụ ise ọgụ ise mgbe ọ na-ekwu okwu ndị a o tie mkpu sị onye nwere ntị ịnụ ihe ya nọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya ihe ilu a ga-abụ o wee sị ọ bụ unu ka e nyeworo ịmara ihe omimi alaeze Chineke ma ndị fọdụrụ ka a na-agwa okwu n'ilu ka ha ghara ịhụ n'ọhụhụ gharakwa ịnụta n'ọnụnụ ma ilu ahụ bụ nke a mkpụrụ ahụ bụ okwu Chineke ndị nọ n'akụkụ ụzọ ahụ bụ ndị nụrụ mgbe ahụ nso bịa wee napụ okwu ahụ n'obi ha ka ha ghara ikwere e wee zọpụta ha ndị nọkwa n'oke nkume ahụ bụ ndị were ọṅụ narụ okwu ahụ mgbe ọbụla ha nụrụ ya ma ndị enweghị mkpọrọgwụ ndị kwere na nwa oge ma n'oge ọnwụnwa ha wezụga onwe ha mkpụrụ nke dara n'etiti ogwu ahụ ndị a bụ ndị nụrụ ma mgbe ha na-aga n'ụzọ ha nchegbu na akụ na ihe ụtọ nke ndụ a na-akpagbu ha ha mbighị ezi mkpụrụ mkpụrụ nke dị n'ala ọma ahụ ndị a bụ ndị were ezi obi dị mma jisi okwu ahụ ike mgbe ha nụrụ ya ha werekwa ntachi obi ya mkpụrụ ma ọ dịghị onye ọ bụla mgbe ọ mụnyere oriọna na-ekpuchi ya n'ihe ma bụ dọba ya n'okpuru ihe ndina kama ọ na-adọba ya n'elu ihe ịdọba oriọna ka ndị nke na-aba n'ime wee hụ ihe ya n'ihi na ọ dịghị ihe zoro ezo nke a na-agaghị eme ka ọ pụta ìhè ọ dịghịkwa ihe dị nzuzo nke a na-agaghị ama mekwa ka ọ pụta ìhè ya mere lezienụ anya otu unu si anụ n'ihi na onye ọbụla nke nwere onye ahụ ka a ga-enye onye ọbụla na-enweghịkwa ọbụna ihe ọ na-eche na o ka a ga-anapụ ya ma nne ya na ụmụnne ya bịakutere ya ma ha apụghị ịbịaru ya nso n'ihi igwe mmadụ ahụ e wee sị ya nne gị na nna gị na-eguzo n'ezi na-achọ ịhụ gị anya ma ọ zara sị ha nne m na ụmụnne m bụ ndị a ndị na-anụ okwu Chineke na-emekwa ya o rue n'otu n'ime ụbọchị ahụ na ọ batara n'ụgbọ ya onwe ya na ndị na-eso ụzọ ya o wee sị ha ka anyị gabiga n'ofe ọdọ mmiri a ọzọ ha wee nupụ ma mgbe ha na-eje ọ daa n'ụra oke ajọ ifufe wee daa n'ọdọ mmiri ahụ mmiri na-ejikwa n'ụgbọ ha a wee nọdụ n'ọnụ ọnwụ a wee bịapute ya kpọte ya sị nna anyị nna anyị anyị na-ala n'iyi o wee cheta. mpaghara ifufe na ebili mmiri mba ha wee mee jụụ ndajụ wee dị o wee sị ha olee ebe ka okwukwe unu dị ha wee tụọ egwu oju ha anya ha sịrịta onwe ha onye bụkwa onye a na ọ na-enye ọbụna ifufe na mmiri iwu ha na-aghakwa ya ntị ha wee ruo ala ndị Gerasa nke dị na ncherịta iru Galili ma mgbe o siri n'ụgbọ pụta n'ala otu nwoke nke si n'obodo ahụ pụta zutere ya bụ onye nwere ndị mmụọ ọjọọ mana mgbe dị anya ọ dịghị uwe o yiri o bighịkwa n'ụlọ kama n'ebe a na-eli ozu ma mgbe ọ hụrụ Jizọs o tisie ike dakwa n'ala n'iru ya were oke olu sị gịnị ka mụ na gị nwekọrọ Jizọs ọkpara Chineke nke kachasị ihe niile elu arịọ m gị emekpala m n'ihi na o nyere mmụọ ahụ na-adịghị ọcha iwu ka o si n'ime nwoke ahụ pụta n'ihi na ọtụtụ mgbe ka ọ na-ejisi ya ike a na-echekwa ya nche ewerekwa mkpọrọ na mkpọrọ ụkwụ kee ya o wee nyajipụ ihe eji kee ya mmụọ ọjọọ ahụ wee chụrụ ya baa n'ọhịa Jizọs wee jụọ ya sị olee aha gị ọ sị n'ihi na ọtụtụ ndị mmụọ ọjọọ bara n'ime ya ha wee rịọ ya ka ọ ghara inye ha iwu ka ha jee baa n'abis ma igwe ọtụtụ ezi dị n'ebe ahụ na-ata nri n'ugwu ha wee rịọ ya ka o kwere ha ka ha baa n'ime ha o wee kwere ha ndị mmụọ ọjọọ ahụ wee si n'ime nwoke ahụ pụta baa n'ime igwe ezi ahụ igwe ezi ahụ wee nudaa n'ebe ahụ dị nkụta nkụ dabaa n'ọdọ mmiri mmiri wee gbagbuo ha ma mgbe ndị na-azụ ha hụrụ ihe emerere ha gbalaga kọsaa ya n'obodo ahụ na n'ubi ha wee pụọ ịhụ ihe emerere ha wee bịakwute Jizọs wee hụ nwoke ahụ nke ndị mmụọ ọjọọ siri n'ime ya pụta ka ọ nọdụrụ ala n'ụkwụ Jizọs yiri uwe uke ya zukwara oke ha wee tụọ egwu ndị hụrụ ya wee kọrọ ha etu a zọpụtara onye ahụ ndị mmụọ ọjọọ ji ọra niile nke ala ndị Geresa dị ya gburugburu wee kpere ya ka o si n'ebe ha nọ laa n'ihi na ha na-atụ oke egwu o wee baa n'ime ụgbọ laghachi ma nwoke nke ndị mmụọ ọjọọ siri n'ime ya pụta na-arịọ ya ka ya na ya biri ma o zilagara ya sị laghachi n'ụlọ gị kọọrọ ha ihe niile ka ha ra bụ nke Chineke meworo gị o wee jee na-ekwusa n'obodo ahụ dum ihe Jizọs mere ya ka ha ra ma mgbe Jizọs laghachiri igwe mmadụ ahụ na-ara ya nke ọma n'ihi na ha na-ele anya ya ma lee otu nwoke aha ya bụ Jairọs bịara ya onwe ya bụkwa onye isi ụlọ nzukọ o wee daa n'ala n'ụkwụ Jizọs wee rịọ ya ka ọ bịa n'ụlọ ya n'ihi na o nwere nwa nwaanyị ọ mụrụ naanị ya nke gbara ihe ra ka arọ iri na abụọ nwata ahụ na-anwụkwa anwụ ma mgbe ọ na-eje igwe mmadụ niile na-akpagbu ya otu nwaanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ nke mefusịrị ihe dum o ji biri na arụ ndị dibịa ma ọ dịghị onye ọbụla nwere ike ime ka arụ ya dị ike nwaanyị ahụ wee bịa n'azụ ya wee metụ ọnụ ọnụ uwe ya aka ngwa ngwa oruru ọbara ya wee guzo jizọs wee sị onye bụ onye ahụ nke metụrụ m aka ma mgbe mmadụ niile dị na-agọ Pita na ndị ya na ha yikọọ sị nna igwe mmadụ ndị a na-atagide gị na-akpagbukwa gị ma Jizọs sịrị mmadụ metụrụ m aka n'ihi na mụ onwe m maara na ike ori na-arụ m ma mgbe nwaanyị ahụ hụrụ na o zoghi ezo o were ịma arụ jijiji bịa wee daa n'iru ya kọọ n'iru ndị Juu ahụ niile ihe mere o ji metụ ya aka na etu esi mee ka arụ dị ya ike ngwa ngwa ma ọ sịrị ya nwa m nwanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo mgbe ọ kwuo okwu n'ọnụ otu onye si n'ụlọ onye isi ụlọ nzukọ ahụ bịa sị nwa gị nwaanyị anwụrụwo esogbukwala onye ozizi a ọzọ ma mgbe Jizọs nụrụ ya ọ za ya sị atụla egwu were naanị a ga-azọpụtakwa ya ma mgbe ọ bịaruru ụlọ ahụ o kweghị onye ọbụla soo ya baa ma ọ bụghị Pita na Jọn na James na nna nwata nwaanyị ahụ na nne ya ma mmadụ niile na-akwa akwa na-etikwa aka n'obi n'ihi ya ma ọ sị unu akwala akwa n'ihi na ọ nwụghị anwụ kama ọ na-ararụ ụra ha wee chịa ya ọchị ebe ha matara na ọ nwụrụ anwụ ma ya onwe ya jidere ya n'aka wee kpọọ sị nwata nwanyị bilie mmụọ ya wee lata o wee bilie ngwa ngwa o wee sị ka enye ya ihe oriri ibubo enwubiga ndị mụrụ ya oke na-arụ ma o nyere ha iwu ka ha ghara ịgwa onye ọbụla ihe emereri